AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na-ege ntị unu abịala obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị taa ama m na ya chineke na-aba ụba n'ime ndụ anyị ka anyị were akwụkwọ nsọ mgbe anyị ga-eleba anya n'okwu nke ndụmọdụ nke ụbọchị taa na akwụkwọ abụọma iri anọ amaokwu nke mbụ na nke abụọ elesịrị m anya jehova ike o wee tọọrọ m ntị ya n'ala nụ ntịkụ m o wee mee ka m si na olulu mbibi na apịtị nke ụrọ rigopụta o wee mee ka ụkwụ m abụọ guzo n'elu nkume dị elu ọ na-eme ka nzọmụkwụ m niile guzosie ike amen nwa chineke ọma na-ege ntị ọ bụrụ na anyị ekwere n'ime chineke wee na-anụ okwu ya ọ ga-eme ka okwu anyị abụọ guzosie ike n'ime okwu nke Chineke mana n'ime ụwa anyị nọ n'ime ya ma n'ime afọ ọhụụ ana m arịọ ka anyị gbalịa were akwụkwọ nsọ a were okwu nke Chineke na nkwa ya n'ime akwụkwọ ilu anyị gụpụtara n'ụbọchị taa ka anyị were ya mee ihe ka anyị were ya mara na Chineke bụ onye na-ekwu e na amen okwu okwu ọ na-emezu ya ọ sị na ị ga-eme ka okwu anyị guzosie ike mana onye na-anaghị ege ntị onye na-anaghị erube isi n'okwu nke Chineke ọ gaghị adị mfe ka Chineke mee ka ụkwụ gị ma ọ bụ ụkwụ m guzosie ike n'okwu ya anyị kwesịrị ị na-ege ntị n'okwu nke Chineke anyị kwesịrị ị na-erube isi nye Chineke n'ime afọ ọhụụ ka anyị wee nwee nchegharị ma chigharịa n'ihe ọjọọ mana ana m eme ka anyị ghọta na afọ ọhụụ anyị bara ee bụ ihe ọma ma onye chọrọ iso nzọmụkwụ nke kraịst agaghị eche mgbe ọ bụ afọ ọhụụ ma ọ bụ n'etiti afọ ka anyị gbalịa na-eme ihe ọma kwamgbe kwamgbe ụbọchị niile nke ndụ anyị site na onweghị onye mmanụ mgbe ọnwụ ga-abịa onweghị onye mmanụ oge ahụ nwa nke mmadụ ga-abịa nke ugbo abụọ ka anyị mee ihe dị mma ngọzi chineke ga-adịrị anyị obi ụtọ ka m ji na-anabata anyị n'ime afọ ọhụụ a niile dịrị unu ndị Adventist Technical Secondary School na-abụ ọma unu nyere anyị n'ụbọchị taa abụọma ndụmọdụ ọma ka anyị gbalịa wedo onwe anyị ala site na Chineke ga-ebuli anyị elu n'aha Jizọs amen ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ịhụnanya ya baru n'ụba n'aha Jizọs ndị Ates Secondary School Chineke gọzie unu chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo at yahoo dot ka anyị chekwutara gị mgbe chineke na-agọzi ndị Artist kwaya anyị na-achọ ka ị mara na anyị ga-eweta abụ ọzọ abụ nke ga-anabata onye mgbasa ozi Peter Ikonta onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche gee abụ a mmụọ nsọ na-asị ka anyị bịa nwanne m nwoke nwanne m nwaanyị ngwanụ ka anyị jee

ya sikwa dunya dunya dunya sikwa dunya dunya ya ahụ onye na-anụ ya ya sikwa bịa ya ya onye na-anụ ya ya sikwa bịa onye biri na kpọmkwụ ya nara obi ụtọ ka anyị ji na-ekele ndị missionaries of aba ndị nyere anyị abụ ọma nke pụrụ iche n'ụbọchị taa mmụọ nsọ na-asị ka anyị bịakwute jizọs ọ ga-enyere anyị aka unu emeela ndị missionaries of aba nwa chineke ọma na mara na onye mgbasa ozi nọ na njikere ka anyị nọ n'ekpere mgbe ọ ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ndị na-ege ntị ndị Chineke gọziri ka onye nwe anyị nọnyere unu n'aha Jizọs anyị na-ewetara unu okwu nke si n'akwụkwọ Azaya isi iri ise na atọ amaokwu nke ise na akwụkwọ Azaya isi iri ise na atọ amaokwu nke ise ka anyị hụlata isi kpere Chineke tutu anyị emepe akwụkwọ nsọ onye nwe anyị okwu gị na-adụ ebighị ebi ọ bụkwa okwu nke na-enye ndụ onye ọ bụla nke kwere na ya a ga-azọpụta ya n'oge awa were ezi omume gị tinye n'ime anyị tinyekwela ime mmadụ niile bụ ndị na-ege ntị ndị wepụtara ohere ha ịnụ okwu gị onye nwe anyị gọzie ha n'ụzọ pụrụ iche kwee ka o gosi na ahụ ha kwee ka o gosi n'ihe ọbụla nke ha onwe ha na-eme na gị onwe gị bụ onye kwesịrị ntụkwasị obi mezuoro anyị ihe ndị a n'aha jizọs onye nwe anyị amen akwụkwọ azaya isi iri ise na atọ amaokwu nke ise isiokwu anyị bụ maka gị isiokwu anyị bụ maka gị amaokwu nke ise so otu a ma ya onwe ya bụ onye amapụworo site na njehie niile nke anyị onye azọpịaworo site na ajọ omume niile nke anyị ahụhụ mmehie nke udo anyị dị n'arụ ya ọ bụkwa ubiri ụtarị ya ka ejiri mee ka arụ anyị dị ike isiokwu anyị sị ọ sị maka gị otu ụbọchị dị n'ọtụtụ afọ ndị gara aga otu onye bụ onye na-akwọ ụgbọ mmiri dịkwa nke gara njem tere anya dị ka ọ nọ n'etiti oke osimiri ọrịa dị ike ewee daa ya n'etiti oke osimiri ịmatara nke ọma na dị anya site n'etiti oke osimiri rue n'ebe a ga-enweta enyemaka nke ụlọ ọgwụ nwoke ahụ o doro anya nke ọma na ụdị ọrịa abụghị ụdị ọrịa nke eji eti egwuregwu ya mere n'ụbọchị ahụ o tiri mkpu ma sị ha ka a kpọta onye na-elekọta ndị ahụ na-adịghị nke nọkwa n'ụgbọ mmiri ahụ ngwa ngwa onye dibịa nke bekee ahụ bịarutere nso o lere nwoke ahụ nke na-anya ụgbọ mmiri ahụ anya nke ọma wee gwa ya sị onye na-anya ụgbọ mmiri n'ezie n'ezie ọrịa gị bụ ọrịa dị oke egwu ọ gaghị adị anya gị onwe gị ga-anwụ ọ bụ naanị ihe dị ka otu ụbọchị ka ị nwere iji bie ndụ n'elu ụwa n'ihi na ọrịa nke a nke dị n'ime gị tutu ụbọchị a agwụla ọrịa ga-egbu gị nke ahụ mere ka onye na-anya ụgbọ mmiri ahụ ụjọ wee bie ya o wee welie anya ya elu ma tụgharịa anya hụ onye osote ya wee so onye osote ya onye na-elekọta ndị ọrịa agwala m sị na m ga-anwụ n'otu ụbọchị a ọ gaghị adịkwa anya ma n'ezie n'ezie achọrọ m ka gị onwe gị gụọrọ m ihe edere na akwụkwọ nsọ weta akwụkwọ nsọ gị ma gụọra m ngwa ngwa onye osote ya wee sị ya nna anyị ukwu ọ dịghị ihe ọ bụla nke gị onwe gị na-arịọla m nke mụ onwe m na-apụghị ime ma n'ezie abụghị m onye na-agụ akwụkwọ nsọ enwekwaghị m akwụkwọ nsọ ọ dịghị ihe ọ bụla nke m maara nke mụ onwe m ga-eme o wee sị ya achọghị m ịnụ nke a mee ngwa ngwa chọọ onye ọ bụla nke ga-anata akwụkwọ nsọ ngwa ngwa osote onye ahụ nke na-akwụ ụgbọ mmiri ahụ e wee cheta sị n'ebe ha na-eri nri n'ụgbọ mmiri ahụ ọdụ otu nwokorobịa nke na-esota onye na-esi nri nke na-agụkwa akwụkwọ nsọ ya site na mgbe ruo na mgbe ngwa ngwa ọ gwara ya sị na amaara m na nwokorobịa ahụ a na-akpọ wuli nke na-esote onye na-esi nri nke nọkwa na ndịda nke ụgbọ mmiri a nwere akwụkwọ nsọ nke ọ na-agụ site na mgbe ruo na mgbe onye na-akwụkwọ ụgbọ mmiri ahụ ewesịa gaa ngwa ngwa kpọọrọ m wole si ya bịa n'ebe a ka ọ gụọra m akwụkwọ nsọ ngwa ngwa kpọtara nwokorobịa ahụ onye ahụ nke na-arịa ọrịa nke bụ onye isi nke ụgbọ mmiri ahụ ewee sị ya wule amatara m ha gwakwara m sị na gị onwe gị nwere akwụkwọ nsọ biko kpughe akwụkwọ nsọ gị gụọrọ m otu ebe n'ime akwụkwọ nsọ gị nke ga-egosi na chineke nwere obi ebere na-arụ n'onye mmehie ngwa ngwa nwokorobịa ahụ ewee tupe akwụkwọ nsọ ya n'ebe ahụ mgbe atụta ebe ahụ anyị gụrụ na nsọ na akwa aza ya isi iri ise na atọ amaokwu nke ise o wee bido ego si ma ya onwe ya bụ onye amapụworo site na njehie niile nke anyị onye azọpịaworo site na ajọ omume niile nke anyị ahụhụ mmehie nke udo anyị dị n'arụ ya ọ bụkwa ubere ụtarị ya ka ejiri mee ka arụ anyị dị ike ngwa ngwa ọ gụchara nke a onye ahụ bụ onye isi nke na-anya ụgbọ mmiri ewee sị ya ọ dị ka ihe a bụ ihe mụ onwe m na-achọ biko gụgharịa ya ọzọ ma nwoke ahụ gwara ya sị onye isi ị ga-ekwe ka m gụọ ya otu nne m na-esi agụ ya mgbe ọ na-akụziri m ya ya sị ngwa ngwa gụọ Nwoke okorobịa ahụ ewee sị ya onwe ya bụ onye amapụworo site na mụ na njehie m niile onye azọpịaworo site na ajọ omume m niile ahụhụ mmehie nke udo ya dị n'arụ mụ onwe m ọ bụkwa ubiri ụtarị ya ka ejiri mee ka arụm dị ike ngwa ngwa ọ na-agụ otu a ya wee gwa onye ahụ nke bụ onye isi nke na-anya ụgbọ asị tinye aha gị n'ebe ahụ ebe ahụ a sịrị anyị onwe anyị ngwa ngwa o mere nke a ya sị ngwa ngwa m na-agụ ngụrụte n'ebe ahụ asị anyị onwe anyị tinye aha gị n'ebe ahụ onye ahụ nke na-anya ụgbọ mmiri ewee so ya onye azọpịaworo n'ihi m onye mmehie mụ onwe m dị na-arụ ya n'ihi na ya onwe ya jiri ubi ụtarị ya mee ka arụ dị ike ngwa ngwa ọ na-ekwu ihe ndị a na-ekwu ya na-ekwu ya na-ekwu ya mgbanwe wee na-abata n'ime ya ọ dịghị anya nwoke ahụ na onye na-anya ụgbọ mmiri e wee rara ụra ọ dịkwaghị anya arụ ya wee dị ike gị onye na-ege ntị gịnị ka ị ghọtara n'okwu a ihe okwu a na-agwa anyị bụ ọ bụrụ na anyị onwe anyị ewere okwu chineke dị ka ihe chineke na-agwa anyị o nwere ike dị iche nye anyị okwu chineke emeghị ya maka onye agbata obi gị okwu chineke emeghị ya nye ya maka onye ọzọ e mere okwu chineke banyere gị okwu chineke bụ maka gị okwu ahụ gabara gị uru dịka ọ baara onye ahụ nke na-anya ụgbọ mmiri uru n'ụbọchị ahụ n'ihi na a gwara ya sị na tutu ụbọchị ahụ agwụ ya onwe ya bụ onye ga-anwụ ya mere gị onye na-ege ntị tinye aha gị n'ihi na ọ bụ n'ihi gị ka onye nwe anyị jiri nwụọ ọnwụ tinye aha gị n'okwu a mee ka okwu chineke bụrụ nke gị okwu chineke bụ nke m mee ya ka ọ bụrụ nke gị onye nwe anyị gọzie gị n'aha jizọs Onye anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World onye mgbasa ozi Peter Ikonta imela na ọma nke wetara anyị na-echekwutara anyị na Chineke nwụrụ ọnwụ n'ihi anyị ka anyị gbalịa mee ihe dị mma ka anyị gbalịa gee ntị n'okwu nke Chineke ọ ga-enyere anyị aka ọ ga-anabata anyị site na mmụọ nsọ na sị ka anyị bịa bịakwute Jizọs imela onye mgbasa ozi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka onye gị ogologo ndụ na ahụ isi ike n'afọ ọhụụ a anyị bara n'ime ya onye ọma na-eke ntị ama m na chineke ga-echebe ezinụlọ gị ama m na chineke ga-aza ekpere anyị ama m na ịhụnanya ya ga-abara anyị ụba ma onye ọma na-eke ntị mara na anyị kwesịrị irube isi n'okwu nke chineke n'ezie anyị kwesịrị ị na-ege ntị n'ihe chineke si ka anyị mee ihe mmụọ nsọ na-asị ka anyị mee ka anyị na-eme ya anyị ga na-anata ngọzi nke chineke ka anyị gbalịa mee nke anyị anyị ga-ahụ n'ime afọ ọhụụ a na chineke ga-emepere anyị windo nke eluigwe ngọzi ya wee dakwasị anyị n'aha jizọs amen chineke ọma na-ege ntị chekụta na ọbụla ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 3637 224 0706 3637224 ezi enyi ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo